Mark isi nke iri na abụọ o wee malite ịgwa ha okwu n'ilu otu onye kụrụ ubi fain, ọ gbaa ya ogige gburugburu kwukwa ebe ịnara mmanya a ga-azọchapụ na mkpụrụ fain. o wukwara ụlọ elu werekwa ya tinye n'aka ndị ọrụ ubi wee jee ala ọzọ o wee zigara ndị ọrụ ubi ahụ otu oru n'oge ịghọ mkpụrụ ka ọ nata n'aka ndị ọrụ ubi mkpụrụ ụfọdụ n'ubi vine ya ha wee jide ya pịa ya ihe zilaga ya n'aka efu ọzọkwa o wee zigara ha oru ọzọ ha wee tiwa isi onye ahụ mee ya ihe ihere o wee ziga onye ọzọ ha wee gbuo onye ahụ na ọtụtụ ndị ọzọ ha na-apịa ụfọdụ ihe na-egbukwa ụfọdụ o nwere otu onye fọdụrụ bụ ọkpara ọhụrụ n'anya o zigara ya ikpeazụ jekwuru ha sị ha ga-asọpụrụ ọkpara m ma ndị ọrụ ubi ahụ sịrịtara onwe ha nke a bụ onye nketa bịanụ ka anyị gbue ya ihe nketa ya ga-abụkwa nke anyị ha wee jide ya gbue ya tupu ya na-azụ ubi vaịn ahụ gịnịkwa ka onye nwe ubi vaịn ahụ ga-eme ọ ga-abịa laa ndị ọrụ ubi ahụ n'iyi werekwa ubi vaịn ahụ nye ndị ọzọ unu agụghị ọbụna ihe edeworo n'akwụkwọ nsọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ ọ bụ n'aka onye nwe anyị ka nke a sitere ọ bụkwa oke ọlụ n'anya anyị ha wee chọọ ụzọ ijide ya ma ha tụrụ egwu igwe mmadụ ahụ n'ihi na ha maara na ọ tụrụ ilu a imegide ha ha wee rapụ ya laa ha wee zigara ya ụfọdụ n'ime ndị farisii na ndị herọd ka ha wee nwude ya n'okwu ha wee bịa sị ya onye ozizi anyị amatawo na ị bụ onye eziokwu na ịdịghị dịghị asọkwa onye ọbụla anya n'ihi na ị ele mmadụ anya n'iru kama ị na-ezi ụzọ Chineke n'eziokwu o ziri ezi na iwu ịtụ ụtụ nye Siza ma ọ bụ na ozi ya ezi anyị ga-atụ ma ọ bụ na anyị agaghị atụ ma ebe ọ matara iru abụọ ha ọ sị ha gịnị mere unu na-anwa m wetara m otu shilling ka m hụ ya ha wee weta ya ọ sị ha onye nwe onyinye a na ihe a edekwasịrị ya ha sị ya Siza nwe Jizọs wee sị ha nyeghachinụ Siza ihe nke Siza nyeghachikwanụ Chineke ihe nke Chineke o wee ju ha niile anya nke ukwuu banyere ya ndị sadusi ndị si na mbilite n'ọnwa adịghị wee bịakute ya ha wee jụọ ya sị onye ozizi Moses dere akwụkwọ nye anyị sị ọ bụrụ na nwanne nwoke onye ọbụla nwa rapụ nwunye n'azụ ma ọ rapụghị nwa ka nwanne ya nwoke kuru nwunye ya mee ka mkpụrụ tụpụtara nwanne ya ụmụnne ndị ikom asaa dị nke mbụ lụrụ nwunye wee nwa na-arapụghị mkpụrụ nke abụọ wee kuru ya wụkwa ọ rapụkwa mkpụrụ n'azụ nke atọ otu ahụ kwa ndị ikom asaa ahụ arapụghị mkpụrụ n'ikpeazụ ha niile nwaanyị ahụ wụkwara na mbilite n'ọnwụ nwunye onye n'etiti ha ka ọ ga-abụ n'ihi na ha asaa nwere ya na nwunye Jisọs sịrị ha ọ bụghị n'ihi nke a ka unu ji hie ụzọ na unu amataghị ihe e deworo n'akwụkwọ nsọ ma ọ bụ ike Chineke n'ihi na mgbe ha ga-esi na ndị nwụrụ anwụ bilie ha alụghị nwunye enyeghịkwa ha n'ọlụlụ di kama ha dị ka ndị mmụọ ozi dị n'eluigwe ma n'okwu banyere ndị nwụrụ anwụ na a na-eme ka ha si n'ọnwụ bilie unu agụghị n'akwụkwọ moses n'ebe edere okwu banyere osisi nta otu Chineke gwara ya si mụ onwe m bụ Chineke nke Abraham na Chineke nke isak na Chineke nke Jekọb ọ bụghị Chineke nke ndị nwụrụ anwụ kama ọ bụ nke ndị dị ndụ unu onwe unu na-ehi ụzọ nke ukwuu otu onye n'ime ndị ode akwụkwọ bịakwara wee nụ ka ha na-ajụrịta onwe ha ajụjụ ma ebe ọ matara na ọ zara rịị ha nke ọma ọ jụọ ya sị olee nke bụ nke mbụ n'ihe niile e nyere n'iwu Jisọs zara sị nke mbụ bụ nụrụ Izrel onye nwe anyị bụ Chineke anyị onye nwe anyị bụ otu ị ga-ahụkwa onye nwe anyị bụ Chineke gị n'anya site n'obi gị dum sitekwa na mkpụrụ obi gị dum sitekwa n'uche gị dum sitekwa n'ike gị dum nke abụọ bụ nke a ị ga-ahụ onye agbata obi gị n'anya ka onwe gị ọ dịghị ihe ọzọ e nyere n'iwu nke dịkarịrị ndị a ode akwụkwọ ahụ wee sị ya onye ozizi n'ezie ikwuru nke ọma na ọ bụ otu ọ dịghịkwa chi ọzọ dị ma ọ bụghị ya na ịhụ ya n'anya site n'obi gị dum sitekwa na nghọta gị dum sitekwa n'ike gị dum na ịhụ onye agbata obi gị n'anya dịka onwe gị ọ kachasị nsiri nsure ọkụ niile na aja ọzọ niile nke ukwuu mgbe Jizọs hụrụ na ọ zara dịka onye nwere uche ọ sị ya ị nọghị ebe dị anya n'alaeze Chineke ma ọ dịghị onye nwere anya ike site na mgbe ahụ ịjụ ya ajụjụ Jisọs wee zaa mgbe ọ na-ezi ihe n'ụlọ ukwu Chineke sị ndị ode akwụkwọ si aṅa akwụ na Kraịst ahụ bụ nwa Devid Devid onwe ya siri n'ime mmụọ nsọ onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-edo ndị iro gị ka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ gị abụọ Devid onwe ya na-akpọ ya onye nwe ya olee ebe o si bụrụkwa nwa ya oke igwe mmadụ ahụ wee were obi ụtọ n'okwu ya na ozizi ya ọ sịkwa lezienụ anya ndị ode akwụkwọ ndị na-achọ ijegharị n'uwe mwụda na ịnara ekele n'ọma ahịa niile unu na isi oche niile n'ụlọ nzukọ unu na isi ọnọdụ niile na oriri niile unu ndị na-eripịa ụlọ ndị inyom di ha nwụrụ na-ekpekwa ogologo ekpere ka mmadụ wee hụ ha anya ndị a ga-enwe ezi ọmụma ikpe gabigara oke karị ndị ọzọ o wee nọdụ n'ụlọ ukwu Chineke na ncherịta iru ebe a na-edebe ụtụ a na-atụ o wee na-ele otu igwe mmadụ na-atụba ego n'ebe ụtụ ahụ ọtụtụ ndị bụ ọgaranya na-atụbakwari nne otu nwaanyị bụ ogbenye nke di ya nwụrụ wee bịa tụba ego nta abụọ nke mere otu faden. o wee kpọọ ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya ọ sị ha n'ezie asị m unu nwaanyị a bụ ogbenye nke di ya nwụrụ ọ tụbara karị ndị niile na-atụba n'ime ebe ụtụ ahụ n'ihi na ha niile sịrị na inwebiga akụ oke ha tụba ma nwaanyị ahụ sịrị n'ụkọ ya tụba ka ihe niile nke o nwere ra bụ ihe dum o ji biri